ndị kọrent nke abụọ isi nke isii ma dịka ndị anyị na ya na-alụkọ ọlụ anyị na-arịọkwa unu ka unu ghara ịnara amara Chineke n'efu n'ihi na ọ na-asị n'oge a na-anara mmadụ nke ọma ka m nụrụ olu gị abụkwa n'ụbọchị nzọpụta ka m nyere gị aka lee ugbu a bụ oge a na-anara mmadụ nke ọma lee ugbu a bụ ụbọchị nzọpụta anyị adịghị eme ịsụ ngọngọ ọbụla n'ihe ọbụla ka a ghara ịta iji ozi anyị ụta kama n'ihe niile anyị na-eme ka mmadụ mara anyị ka ndị na-ejere Chineke ozi n'ime oke ntachi obi n'ime mkpagbu n'ime mkpa n'ime oke mkpa n'ime ihe otiti n'ime ụlọ mkpọrọ n'ime aghara n'ime ndogbu onwe anyị n'ọrụ n'ime ịmụrụ anya n'ime obụbu ọnụ n'ime ịdị ọcha n'ime ihe ọmụma n'ime ogologo ntachi obi n'ime obiọma n'ime mmụọ nsọ n'ime ịhụnanya nke iru abụọ na-adịghị ya n'ime okwu nke eziokwu n'ime ike nke Chineke site n'ihe agha nke ezi omume aka nri na aka ekpe site n'otuto na ihe site na nghọta ọjọọ na nghọta ọma dịka ndị nduhie ma bụ ndị eziokwu dịka ndị a na-amaghị aha ha ma a mazuru anyị dịka ndị na-anwụ anwụ ma lee anyị dị ndụ dịka ndị a na-eme ka ha mụta ihe site n'ahụhụ ma ya eme ka anyị nwụa dịka ndị ihe na-ewute ma anyị na-aṅụrị ọṅụ mgbe niile dịka ndị ogbenye ma anyị na-eme ka ọtụtụ mmadụ bụrụ ọgaranya dịka ndị na-enweghị ihe ma anyị na-ewezu ihe niile ndị kọrent ọnụ anyị ghere oghe ịgwawa unu okwu emewo ka obi anyị dị obodobo adịghị eme ka unu nọ n'ọnọdụ dị oke mkpa n'ime anyị ma a na-eme ka unu nọ n'ọnọdụ dị oke mkpa n'obi nke unu ma dịka ụgwọ ọlụ n'otu ụzọ ahụ ana m ekwu dịka a na-agwa ụmụ m ka emekwa ka unu onwe unu dị obodobo n'obi unu unu na ndị na-ekweghị ekwe ekekọtala onwe unu n'ihi na unu na ha dị iche n'ihi na ole nkekọ ezi omume na imebi iwu na-ekekọ ma ọ bụ olee nwekọ ihe na ọchịchịrị na-enwekọ ọzọ olee nwekọ otu olu Kraịst na Belial na-enwekọ ma ọ bụ ole oke onye kwere ekwe na onye na-ekweghị ekwe na-ekerịta ọzọ ole nkwekọ ụlọ nsọ nke Chineke na arụsị na-ekwetọ n'ihi na ya onwe anyị bụ ụlọ nsọ nke Chineke dị ndụ ka Chineke kwuru sị m ga-ebi n'ime ha na-ejegharịkwa n'ime ha m ga-abụkwa Chineke nke ha ha onwe ha ga-abụkwa ndị nke m n'ihi nke a sinụ n'etiti ha pụta guzokwanụ iche ka onye nwe anyị kwuru unu emetụkwala ihe na-adịghị ọcha aka mụ onwe m ga-akpọbatakwa unu bụrụkwa unu nna unu onwe unu ga-abụkwara m ụmụ ndị ikom na ụmụ ndị inyom ka onye nwe anyị kwuru nke pụrụ ime ihe niile